igbo m igbo nke a bụ ọgbara eh? maka ndị amarọ ife aka na-akpọ dron eh? etu isi fụ ya ofenie ofenie ofenie ọ na-adị egwu ebe anyị nọ tata bụ na Glamour Park Hotel Glamour Park Hotel dị na Akabukwuru Agụ na-ewe eh? ya bụ na um, Old onisha Road ebe abụ ebe ga-abịa ịnọdụ <laughs> nwanne ichefuo nọ ndị a na-achị ịghọtagoro ndị na-ekwu ọgbarịgbogharị ya ka ndị onye ije mmiri ya ji eje ebe niile na anyị ji eje naijiria na-akpagharị n'ime obodo dị iche iche jiri ya na-eje mba ofesi ị na-anya ofe na-eti isi fụ ya kịta eh, ha nwanne ụna ụna ụna ụna ụna ụna bekee wa gbara hoo ha ka m pụtakwa